ụmụ ibe ụmụ ibe ekene m ụnụ ka m mepesi ụzọ maka maka okpovu ụmụ ibe ekene m ụnụ ndị ndozi ọdịnala igbo nwanne ụnụ nwoke nọ nso ekene ụnụ ya sị na ọ ga-adịrị na mma n'ụbọchị nke taa taa anyị nwa ndị ndozi ọdịnala igbo ndị agha bịara idozi ọdịnala igbo anyị nwabụ ndị agha kwere n'ihe otu kwuru anyị nwabụ ndị agha bịara n'ụsị na anyị bịara idozi ọdịnala igbo anyị ga-ekene ike kene orie kene afọ kene nkwụ kene ndị mbụ kene ndị ọkpụ na ndị egede anyị sị na ọ ga-adịrị ụlọ na mma ebe ọ bụ na ọ bụ ndị ndozi ọdịnala igbo ndị kwere n'ihe otu kwuru ọkwanụ a sị na nwatakịrị chọba nke ya ọ dịka ọ dị anya ukwu ụmụ ibe na-ekere na anya ajụjụ ka m chọrọ ịjụ ụnụ unu chere na ka m bidogodo ebe a ka m bido ebe a tupu m na-eje n'ihe m na-ekwu okwu m buru ibu eburu m ọkpụrụkpụ okwu bịa kama ka m bido ebe a unu chere na nna nna anyị ha nna nna anyị biko sị mana anyị na-ekwu ihe some people ga-echekwa na a na-eme ha atak ma ọ bụ something like that ọ bụghị eziokwu ịghọtago ọ bụghị eziokwu ọ bụrụ na nna nna anyị ha ndị wepụtara ọdịnala igbo ka esi wee wepụta ya n'ọbụ otu anyị si eme ya taa ka a si mee datin nna iche na ya kara iru anyị aka kwuo eziokwu ọkaghị iru anyị aka iru anyị aka mana ị na-agwa ndị mmadụ today ị na-agwa ha taa ọ dị ha ka ọ bụ enwere ihe ọzọ ị na-akọ ọ bụghị eziokwu n'ụwa mụ na gị nọ on this earth we are there are two things which is important here there are two things very very important two things then i say i call them these two things are water and the air these two things wu mmiri na ikuku these two things ngwasi gị ngwa gị ihe igbo adịghị mma and di is diseases everywhere in igbo now there is a place in our place called okporo hospital st demians okporo st demians hospital okporo n'ọlụ go that place today the dead body ama mma ha omechiene ka ha ka na-arụ the dead body in the mortuary is running in thousands and hundreds of dead bodies in that mortuary none of them is killed by coronavirus no single one if you go to igbo land today every village akwamozu every day every single village have akwamozu every single day go and verify now onwegoro onye n'ime anyị jụrụ what is killing these people have you ever asked what is killing them none of you ask i want to tell you why media media is the most dangerous things you ever seen on this earth but igbaghị na media dangerous you don't know in our village thousands are dying nobody want to know and nobody cares why these people are dying go to ugwu awusa north thousands are dying in different kind of diseases and nobody cares to know nobody go to Lagos thousands of in the hospitals every blessed day and nobody cares to know now media came with the nonsense and everybody is writing on Facebook this nonsense na nigeria recorded to nigeria is almost 200 million people and rec the coronavirus has been on air or more three months or more and nigeria recorded one dead according to your own news one dead out of 30 months three months and some 30 Oh, i don't know what you call it victim or whatever or cases unu na-use the cases this time around one dead 200 million people one dead in the dangerous you are telling me that this is dangerous but in my village we recorded in a month more than 1000 dead bodies and is not important eh? in igbo land we record thousands of dead bodies in a day is not important but a sickness that we recorded in three months one dead body one dead in three months one dead but in my village in Igbo land we recorded thousands of bodies dead in daily basis and we don't care about that you see why we don't think the one thing most important thing on this earth is water mmiri in the beginning there was water in the beginning there was water without water everything will die off without water everything will die off i remember when we are growing we go to stream to fetch drinking water we drink water from stream and people do not die in our village go and check when we drink water from stream how many people died in our villages we have lesser hospital in igbo land then than now we have lesser hospital in igbo land when we go to stream to fetch water to drink and today we drink pure water i want to categorically tell you today that there is nothing like typhoid fever typhoid fever is nothing but molecular change in water is molecular change in water what we call waterborne disease that is what you call typhoid simple as abcd go and number two the air we breathe ikuku anyị na-eku look at the environment na environment ahụ anya mara ma any breeze ikuru na this environment can you survive ajụjụ ka m jụrụ gị look at the environment deti dị ebe aha ọ dịghị ka ikuru ikuku ebe anyị ga-adị ndụ you are telling me about coronavirus eh? o nwere onye kuri nwanne you are living by grace of god i'm telling you you being alive today is by grace of god si na m gwara gị the two most important thing on this earth is water and air you don't have them you don't manage them nwanne mmiri nwere ọwụ mmiri bụ the memory of creation every single creation on this earth memory ye bụ na mmiri ka ọ dị n'ime mmiri and the mmiri abụ once ị ṅụrụ mmiri ọ bụgo o change your system simple so mmiri ahụ adịghị mma mara amara na your body born a virus is as simple as abcd your molecular the cells of your body will produce something wrong that will begin to generate diseases in your body nwanne ịma nna ekwu destiny ndị mmadụ mere ike iche na ọ just a story the only thing merenụ n'ala Igbo because this coronavirus coronavirus bịaziba tekizie our sense of reasoning anyị anaghịzi eche uche na be anyị ịghọtago compare godi jos kpọọ your village na jụọ mmụ nke mgbe ha gara akwamozu last ọ mgbe ha gara ajiji akwamozu last jụgodie mama ọ coronavirus gburu ndị agha nwụrụ anwụ ọ bụ coronavirus asịghị m na coronavirus adịghị na the west i don't i did not say so i did not say there is nothing like coronavirus in western world there is but what we are saying is in our land we have a problem we have a problem in our land we do not have environment word of living we cannot survive in that environment my brothers and sisters i'm telling you the truth we will not survive in that environment because the two most important thing water and air look at the environment the air we breathe we cannot survive there i tell you the truth the water we drink we cannot survive there nna nwanne that pure drink virus nọ n'ime ya even the one we call ragolis none of them is treated don't mess with water water or molecular on its own don't fuck with because you drink it once you drink the water the water will go into your because the water your, your body is water if you don drink water you die you cannot cook food you cannot do anything nothing will grow so water is the god you see the visible god in na anya the visible creator is the water that is it because that water keeps you alive the water you can drink water for 20 days without anything but if you don drink water for 20 days if you eat food onye ha agbagbuo gị ọnwụ na ị naghị aṅụ mmiri si na nri ga na-eri irie nri end of the day you will die from that food you even you cannot even shit you cannot even nuance yourself. It's as simple as that. in our land how do we survive we must take care of this environment that keeps us alive i tell people about community service they don't even ready to do anything they are not ready to do anything is lazy mental lazy physical lazy just i don't know how they want to survive how do you want to live you cannot survive my brother you, you survive here. you cannot survive here. I'm telling you inside your body there is a fight inside your body between bacteria and virus already in your body there is a fight between bacteria and virus what keeps you alive is a bacteria so once you go and produce nothing except from this thing your body is producing that means your immune system will be weakened then virus will attack you straight ahead straight ahead once you weaken the immune system virus is going to attack you it's as simple as that so these things are the things that are important to our society not to coronavirus before coronavirus we were dying in thousands before coronavirus we we are dying for diseases preventable diseases curable diseases is there we don have clean water to drink we don have good air to breathe and we care about coronavirus eh? if the environment is dangerous who is corona even if the coronavirus reach there the environment will kill the coronavirus coronavirus will not survive in that environment because it's a biological made it's man made it's not real you cannot survive there difficult for corona to survive in nigeria because it's, a laboratory made you can't survive because you are lucky living in an environment of natural creation that's why most of these things don catch you if not nwanne if I don see pepper because live in environment because ị nwere oyi cold distribute virus ịmaghị cold distribute virus because the environment nọ n'ime na bring heat and this heat give virus ọwụ oh, na ọbụghị oh, ya if not that environment the kind of dirty and water you drink if not because of the weather is in equator where every balance naturally balanced because equator is where air, air, air and, and, and cold balance chọrọ oh, ọwụ na ọ bụghị ya you only God will say your condition ị nwere ike ịmụọ nwa opuo isi na-abụ e nwere ike ịmụọ nwa opuo isi na-abụ I'm telling you the fact is because of the just naturally you are lucky just to give grace to Amadioha you are naturally lucky to have that environment that's why all these diseases the only problem you have because you don't listen had it been you listen there is only one thing you can do for yourself one not two one keep the environment clean drink water from good source these two things the, the hospital will look for client in igbo land hospital will not see anybody na fact fact just in fact because nwanne gị na-akpọ dosbin na na dosbin outside gota outside nna nwanne again this thing just look at these things okay na ihe ọ dị mma this not good ya yeah, common sense because your environment is the reflection of your emotion is a is your environment you cannot live in this kind of environment and you are telling me about coronavirus which coronavirus mosquito is more dangerous go and ask them mosquito malaria is more dangerous than coronavirus go and check ọkwa aka na asị they are giving them zitromycin and chloroquine to cure coronavirus is more malaria if malaria catch you in a cold weather you are a dead person go and verify because of the weather if malaria catch you in a cold weather you are going to die you won't survive it go and ask anybody you can ask any medical doctor because anything we say here is verifiable fact verifiable fact if malaria you are a dead person go and verify but if you go to africa you will see somebody with malaria going to market there <laughs> with malaria na ọsịghị na malaria jimself ọsị ha na how far ọsịghị na malaria jimself malaria in europe if you have malaria they will make you in quarantine if you have malaria in europe you go to quarantine they will lock you in a room so that you don't infect somebody because you, somebody will die go and verify you see so is time that we have to there is a transition in life my brothers and sisters transition in life let us the younger generation take this fight take this life forward let us push ahead because forget about government you don't understand what it means me i understand what it means you don't understand get your hand out of it create a society first have a society we have a system nna nna ha debere anyị we should focus under this system to rebuild environment no culture no good water no good road no good food nna nwanne this government you are expecting was created by this western imperialist how can these things favor you ajụjụ ka m na-ajụ you have, you have seen it with your korokoro eye it haven't favor you for hundreds of years favor you o favor ndị ugwu ndị ugwu you say ndị is been in power for how long 57 years or 58 go to north and see go to north and see go to yoruba and see you live in yoruba land you go there and see ha bụrụcha agbo n'isi alabaru alabaru in yoruba land i saw that women dem carry so they are, they are taxi with head in the west i see that in the yoruba land i see that women dey carry something in head, uh, for head their head dey carry something for head na something more than 100 kilos kwuru nwa n'azụ the baby at back with the kilo of 100 kilo on head which kind thing is that na akụrụ nonsense bụ ya amụrụ ya mụọ afụ na Lagos Lagos is the that is the, is the capital of Yoruba land in Lagos o oh, if you see this thing in capital city of you can never see that in Igbo land you can never you ha, can never see such a nonsense in Igbo land never unless if you go and learn it you have to go because you, you are good in learning and copying nonsense I've never seen that kind thing in Igbo land they call them alabaru amam ihe alabaru n'onu Yoruba eburu 100 kilo n'isi kwọrọ nwa n'azụ sị m na ihe awụ ndụ na nwanne nobody that thing did not favor anybody so you don't have to blame anybody because it does not favor dick not harry but if you are telling our people that because the only way the an enemy or an outsider will come into your house if your house you don't, if your if virus can only attack your body is weak it's as simple as that virus can only attack a weak body so he don't also you are weak ndị nna gị bụ eziokwu I'm telling you the fact so the only thing that will make us survive as a people is kwebere ọdịnala anyị na-ekwu okwu this ọdịnala ịghọtago go wu religion of the people ịghọtara this religion you are just talking about science and technology as if you know what it means nwanne be careful with this western world you don't know be careful of this western world ndị igbo ana m ahụ ka ndị igbo na-asị <laughs> ndị igbo ọzọ ị na-atụ ilu onye igbo tụrụ ilu ndị igbo tụrụ ilu then our people go to dictionary or to google and come back to me and say my brother ilu is a proverb m wee jụọ ya si i ask question to the person i said in the bible who wrote proverb osim he said is solomon i say do you know what is solomon do you know what is solomon she start looking at me i say do you know what is key of solomon if you don't know google it do you know what is temple of solomon you don't know and you are telling me that ilu is a proverb stop using english to translate igbo you got that? so this is just i'm telling you the kind of small where we misinterpreted our own language and misunderstood it i am telling you the fact ilu is not a proverb it's ilu period either you understand or you don't understand if Solomon wrote proverb that means ilu is not proverb ilu means something else you got go ilu means something because Solomon means something else go to Google go, go to okwebụ na ga achọ ihe you go there to find it go to your Google and, and type key of Solomon and see what is there or you type temple of Solomon or you then you know that if solomon wrote is not proverb all these things ihe ga-esi evu anyị ọ bụrụ this media coronavirus eh, eh, quarantine stay at home stay at house eh, close the church close the school close the this me i don't care that is not the case the case is igbo people we need a way of life we need a clean environment we need a clean water this is what i care for because this is thing is the coronavirus will come and go coronavirus will come and go but clean water good road good health good food if you do not them in order they will kill you after coronavirus go they will still kill you it's as simple as that so we have to begin to educate our own children in our own igbo and understanding ana m afụ ndị mmadụ <laughs> ha si nwanne ikwu ikiri simple means enwere e ihe a na-akpọ okirikiri ikwu ikiri just put it to okirikiri then ebe ihe anụnwa nọ ebe this world nọ where it located where does it located ịkụ ikiri located in meditation it's as simple as that because igbo okirikiri ka ọ si about mental processes ndị mmadụ na-akpọ teleportation there is nothing like teleportation because that time ị na-eme meditation what are you doing you are teleporting so onweghị onye na-eme ọkwa ikiri ọnọdụ ofu ebe disapia aga Lagos ọ mentally ka a na-ekwu okwu is baba mental creation so ikwu ikiri is not is nothing to do with magic or something like ikwu ikiri is men meditative processes meditative practices you got to go all meditation practices nothing more nothing else because if you want to do something there are way you do them ndị Igbo so okirikiri ka a na-agba ukwu ose anaghị arị elu it's about cycle you got that? but ndị mmadụ na-aka ndị mmadụ ọkwa those things ya yeah, one of example of the problems in Igbo culture one of examples kedu ka mmadụ ga-esi echere na ọkụkọ all those things information wake up we wake up and take our land back ndozi ọdịnala the only thing we against is ignorant we are against ignorant look at our children they don't know anything about Igbo what is ilu he will tell you proverb what is ifo he will tell you a eh, fairy tale or I don't know what they call it then you test by moonlight what is test by moonlight i don't understand do you know what is moonlight symbolically significantly ịma ihe moonlight ka ihe moonlight because moon is a reflection of sun so why did he call tell by moonlight? na be careful of this language you don't understand them this oyibo akpọkọrọ oyibo be careful of this na oyibo this language is not good for you you don understand them ndozi ọdịnala is here our own job is to let so number two were okwu ụtọ nke na-aba n'isi kwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site eh, na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site na ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee ya na aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi dis this internet is making nonsense so ụmụ most important thing for us is our land our land is very dirty the air we breathe is dangerous the water we drink is dangerous these two things we must respect them that is the only thing that holds our life not coronavirus the only thing ji ndụ anyị mụ na gị that holds our life is water and the air not china not us there is nothing no single virus that they will bring that will affect us in that land no single one not even atomic they will keep on producing they will keep on they will never stop because there is an what we call economic war going on on this earth there is war of supremacy going on on this earth you got go but do you know why they influence african nations african countries because they created it because do you know how many flights ndị Nigeria Nigerians nọ everywhere on earth Nigerians nọ everywhere on earth so once there is a problem on the west they will tell all those their colonized, colonized country what to do because if not they will stop giving you visa and all those politicians will not go to abroad not because of you because if they deny visa those politicians will be affected you got that's why if they say something they will force you to implement the law yes because they, they created it ndị igbo ganani because if, if, you see if you look at this um, soldier ant soldier ant if what they want to carry cockroach they will gather themselves begin to draw the cockroach small small small small small small ịhapụ ha if you come di next day you will not see di cockroach there again ijuba ọwụ disi mkpụrụ aja ihe a ga mkpụrụ aja this small small distance how do they eat this cockroach or how do they what happened to the cockroach what happened to the cockroach is just big small small this and small small small small what they, did they do with cockroach you will be confused so this is what i'm telling our people nwanne just kehụrụ destiny na bone kehụrụ ọdịnala igbo just go there begin to master this information they are the powers they are your power because otu antigba ndị mmadụ na this is um, what I'm telling you I told you now that ilu is not proverb once you understand ilu now you become superior than those people who understand this as proverb because you know something they do not know but if you believe is a proverb that means nwa bekee can dictate your own mental capacity but ọ ni na ị mara ya if you know it as something else that is not proverb that he cannot understand it because Igbo language is oral not a uh, uh, book is oral tradition Igbo Igbo is oral tradition so ọkwa na ị chere na you will go uh, to dictionary nwa bekee written dictionary to define my own ancestral language what the fuck is that man how can dictionary tell me what my ancestors did dictionary brought by a western nna nwanne nna ka ekwe why ji akpakwa na ụdị nwanne somebody will go to dictionary and tell me meaning of my own asụsụ nwa nke mụnwa nke mụnwa nwanne ọ bụla eziokwu I can't take it because I don't know who wrote anybody can go to Google and write nonsense go there and see na they will tell you oha this that this that bla bla bla they will tell you eri eri this this the eh, kingdom of eri marry 20 wives and do that nri this nri that and bla bla bla nonsense you want me to take that as a culture ka arụsị is this arụsị is that nna nwanne arụsị simple means source of evil ebe ebe arụsị simple not not not amadioka is not arụsị not chukwu not no they are not habro ah, and they can never be because we don't understand these things anyị eche ma ọwụ <laughs> ma ha ọ bụ arụsị ha bụrụ arụsị because in Igbo cosmology they are written arụsị have their meanings these things have their meanings they are creative power the creative energy ọ bụ ọkwa nzu ọkwa nzu nzu ahụ mmadụ emotion arụ gị body is nzu ozu ozu bụ nzu something that is not move does not move ihe na-eme na emove emove ịghọtago so this ọha na-epushu ọwụ nyanwa bụ moto na-epushu this thing ọwụ njini ka ọwụ njini moto na-ebu ozu ozu aha iwe ozu ịma ha na ana akwaghị aka ịma ha na iwe ozu ana akwaghị aka you don't know, don't you know that you are the dead body you are just like a car being pushed ịma gị so all those things are something that is pushing you because every single thing that is moving something must be pushing it that is in physics pure physics so is not arụsị arụsị went to finish ịrụsịana iwufu ahịhịa kpofu ahịhịa ahịhịa ahụ ikpofuru that is ebe arụsị because after you drive the car finish you have exhaust ọkwa asọ na contaminate ozone layer a sị na exhaust exhaust now they will stop producing eh, eh, diesel car who don't know that this eh, exhaust smoke is affecting the environment who don't know that that is what they are telling you your behavior iberibe gị na-eme the akara na-akpa agwa ị na-akpa ị na-akpata ọfụma the source of the agwa ị na-akpa ị na-akpata ọfụma all exhaust because exhaust na to contaminate the environment go? that is simple truth as above so below so your attitude and behavior oh just after doing anything because agwa ị na-akpa akpa bụ once you bring this thing inside your head ị bịa chee ya eche ị bịa mee ya apply you just like after motor grinded the engine and all those things the exhaust goes out so agwa ahụ ị na-akpa is just exactly the same thing as exhaust because it's exhaust iwepụta gị iwepụta gị iweta gị after the character imezigo n'ime rụsi ọrụ because ọ ga-abịa gị n'isi ichesi echesi echichese imezie ibupụta ibupụta bụzi agwa ahụ ị na-akpa akpa iwetago ọ exhaust so ọnwụ na ị were renewable energy find refined energy renewable energy dị mma were rụọ moto nwanne ịgba exhaust ọ gaghị ebu dangerous ọ gaghị destroy the environment ọ gaghị destroy anything so if you have good information in your brain after everything your character will be good you will not destroy any environment because your environment is destroying the same way the eh, smoke destroy the planet so the same way the character destroy your society so nobody did destroy it it's because of the contaminated information you have you use it to destroy your society nobody did destroy it for you you did It's as simple as that. This is pure science. The same way I'm telling you today that the water you drink, if you mess with water, the molecular of the water will change and poison you. So if you mess with your mind, the molecular of your mind will change and poison you and you will die untimely death. As above, so below. As within, so without. so if we are ready to have a better society we can have them sun shine and the sun goes down everything that goes up must surely come down once you begin to live the living world of amadioha that what it represents ezi omume ezi omume yiri ezi omume dịka uwe igwe ike ọ bụrụ ezi omume individually igwe ike if we reinstitute this ezi omume as a community gị ezu ezuna ghori gị agba na ama ụgha agba na ama ụgha ịkpọ asị ịkpọ asị ịkpọ mmadụ ibe gị asị fụ nwanne gị n'anya nke kachasị ibe ya nke kachasị ibe ya wụ ụba aka gị ọtọ nke kachasị ibe ya kwụba aka gị ọtọ yiri ezi omume dịka uwe nwanne yiri isi agụ isi agụ wụ spiritual protection once you do this thing you have a spiritual protection I'm telling you the fact that is what we call repentance nchegharị a na-akpọ omenala omume gị na ala if you do these things then you will be forgiven a ga-agbaghara gị you will become an Igbo person Igbo bụ mgbe agbaghara gị wee bụrụ onye Igbo if you have been forgiven you be an Igbo man if you are not forgiven you bụrụ onye na-agha eri unrepentant you are unrepentant when you are unrepentant you will be forbidden you will be ejected you know what's forbidden ejected that is how you crying and crying and crying and crying and your prayer will not be answered because physically there is nothing imaginary everything is physical there is nothing imaginary nothing there is nothing in this earth not even invisible that will happen without a cause ọ bụrụ eziokwu everything happen for purpose there is cause of every effect in the beginning there is two things cause and effect simple as that cause and effect so if you want to be an igbo man because igbo people those people that have been already forgiven you got to go? they have been accepted in the paradise they are successful in every which way but if you have been expelled forbidden achụpụgo gị n'ụgbọ mmiri erie gị chakị n'oge but ọnwụ na imekwa ezigbo ihe chak wee vomit you ka ọ vomitiri jona kwa ihe akwụ ọkwasị na jona jona a na-agwa jona ihe jona na-akpọ jona si abịa go sam god go sam god jona na-agba ọsọ gịnị mere mgbe jona na-agba ọsọ agwụ azụ eno jona ọkwa ya ọkwa ihe agwara ụnụ today na-agwa gị sị gị accept amadioha place ezi omume because amadioha simple means the purest of the purest the goodness of the goodness the love of love eternity of eternity omeniro ọbụrụ arụsị arụsị bụ ebe ihe ọjọọ si arụsị bụ isi ala isi ọkpụkpụ isi ala means isi ọkpụkpụ not knowing onye amara ihe onye amara ife bụ isi ala isi ala isi ala isi onye amara ife ọ bụ isi if you don't know it that is where rcc arụ isi na ịrụọ na isi imerụọ na isi ịrụọ na isi arụ isi ịrụọ na isi imebigo ya isi emebiele ya ịghọtago so ọ kpee gị ikpe arụsị nestin ọ ga-ekpe gị ikpe you be judged ịghọtago ikpere ala ikpe ire ala den ikpe ire ala den ọgwụọ gị ịba ịrụ ala obidozi rụba gị so imere ugo imere ugo ala imere ugo ala nwanne ị ka never nwanne you don't have, to prove it to me ịghọtago you, you need to prove anything to me I've seen the condition I've seen the condition I have seen you don't need you don't, you know anything to prove to me you don't know you don't know the culture you don't know what is wrong with you i am telling you your problem and i'm giving you solution at the same time nwanne life there is only one thing here cause and effect once you damage you will be expelled no mercy that is natural order that is natural order once you do behave abnormal you will be ejected you don't that's why na-agba ndị before you can never own your father's property when you deny your father it's not possible your father will go and give the child who a honor and respect the father the inheritance enwere the this thing in Igbo language enwere ihe anyị na-eyuzu about the feminine mind the mind the emotional mind which is the left brain does not inherit his father's property ndị mmadụ chekwa ma physical nwaanyị ka a na-ekwu maka ya ha dị naanị ụmụ nwaanyị property a na-ekwu about because left brain symbolizes emotion ịghọtago the right brain symbolizes uh, righteousness ịghọtara so wee sị na left brain bụ feminine uh, uh, side of the, of the brain you got that? the, the right brain or masculine side of the brain so they say you don't let the, the, the, the, left side will not inherit the father's property so people <laughs> like the same thing mere na na bible ha si na adam na eve na nwanyị na female must be under man ha amaghị na a na-ekwu na emotion emotion must be under under right brain you got that? because ọwụ bọdị na-akpụgharị ya bọdị na that's why ndị Igbo ji akpọpụ ntị ndị Igbo bidoro ịkpọpụ ntị nwaanyị ịghọtago nwaanyị akpọpụ ya ntị ntị a na-akpọpụ ya bụ if you ever see something or hear something also hearing seeing all those things they send they send message to brain they are the uh, windows brain take information so once you get it information keep them on the fridge analyze them before you apply them ịghọtago there is no other way you can grow to write brain without emotion you can never pass to write without woman other possible so that's why they have to tell you this true woman you have to go and see the father you can never see the father right if you want to see amadioha you must pass ala you can never go direct and see amadi other possible you must pass through ala ala bụ you must pass through ala idobe ọfọ ijide here you will then you see amado if not you gaghị afọ ya that's why human being come woman so no emotion no spiritual working but to control this emotion then this emotion will give you good answer but if you don't control the emotion you are going to be destroyed you got that is why ndị mmadụ a na-asị ha marry multiple wives ọ bụrụ physical woman <laughs> a na-ekwu with emotion to multiply the emotion so that you can grow above it preserve them preserve them as ikuchi nwaanyị ikuchi nwaanyị preserve the emotion of tụtụrụ nwunye nwanne nwoke kuchie a na-akọ nonsense rubbish rubbish everywhere ụkwụ aka ebele eje nwa ahịa ụkwụ aka ihe aka ị ga-agwa ụmụ gị distin ka ị ga-agwa nwa gị distance nwanne no we are here to right the road direct we are here to correct the wrong so that amadioha will come to the dwelling place and live again the strength of ndị igbo people is amadioha nothing more nothing else as we begin to understand these things things will begin to change thou shall not worship any graven image never thou shall not that is what chukwu means chukwu means nke chụwa okwu look for the creator ọ sị gị look for the creator because chukwu is the body but chụba the creator of the body that is because ndị igbo speak indirectly ndị igbo don speak that's why eh, ndị igbo na-atụ inu ndị igbo tụrọ gị inu ịchọrọ nonsense tiri abụ ha na-akpa ya so proverb ndị igbo directly tell you that ngị chụọ okwu chukwu ngị chụọ okwu look for the creator ọ na-agwa gị because mụnwa wụ nọ nso nọ ebe a na-agwa gị look for the creator ị na-achọ onye ihe apịrị apị na-efe isi ọ dịkwa gị mma ị na-achọ ihe apịrị apị you are going to worship and hang on your wall for what for what why tell me the reason why you have to hang a, eh, something molded on your wall and worship it can you tell me the reason so you want this this thing iji aka something that you molded with your hand can, can rescue you save you eh? how can something you mold will save you i want to, I want to know i don't understand amadioha have no image amadioha have no body amadioha is the source that everything be is the source that manifest every living thing every goddamn thing and this energy is divine because the intention is the divinity is to refine and produce the highest and noble human being that is the intention and once you begin to go direct to that direction you will become one of the agent and one of the disciples because that is the creator we will come by direct to your mind not nonsense mind but your own mind simple there is no how there is no how a divine power will go to a rotten body possible there is no how a divine power can go to a rotten body your mind is rotten how do you expect you go to church every sunday with a rotten mind because when you don't understand that this is allegory you go there with your own heart to worship idol and say that amadioha we rescue you and do something for you you you see the opposite you see the consequence of worshiping idol you see it everywhere can you tell me the picture of of muslim people of the allah or Muhammad where is it can you tell me the picture of what the muslim people worship you, you you call them stupid and everything tell me the picture they worship your own hang man on the cross this man simple means compression to compress the emotional body to kill the body that is why they tell you that he died he killed the body so that the spirit ascend ọ gị na spirit na the body ascended to heaven and meet god when did the christian told you that the, the body of christ ascended and meet god when he they told you that Christ died the spirit wake and go and meet God in heaven ọkwa ya kwuru then why did you put this graven image and then say thou shall not worship any graven image thou shall not thou shall not worship any other god but me i am the mastermind i make you live i brought you into human being i make you what you are i brought you into eternity thou shall not have any other god because if you have any other god you become like that god you have so if you have ever living god eternity you will become like eternity then you mold something and hang on the wall a compression a man suffering and crying on the cross that means suppression of the body that's why what is going on with you because anything you worship you will be like jesus christ body is being killed so that the spirit will be free so you are killing your own body so that your spirit can live but you don't understand that's why you suffering ịma gị ịma you worship you happy happy and expect life to be okay for you that means you have not grown above the body pleasure that is why you are suffering because once you grow above this stress then you will free your emotion from that nonsense then you will become the spirit that have been elevated from the dead body yes exactly nothing more nothing else so ndị mmadụ ana the same thing ha na-eme ihe apịrị apị ihe apịrị apị na ihe apịrị apị nwanne anything apịrị apị bụ ihe apịrị apị ma epiri na omenala ma epiri na ọdịnala ma epiri na ụka anywhere you pere ihe apịrị apị ma epiri na judaism as long as is a graven image nwanne thou shall not worship any graven image never not today not tomorrow not in christian not in judaism not in muslim not in igbo never you do that agara m seminary school i went to seminary school i was once a seminarian that graven image simple means a compression of your emotion for you to compress for you to compress your emotion so that eh, you can produce and develop a spiritual higher spiritual knowledge simple because if you leave the emotion running up and down there won't be something like implode because if there was implode or like e, e, e, ke ha volcan volcan is an implode you gotta go if you see the the, the fire comes out as a character and behavior Jesus Christ simple means one thing divine body body make holy nothing more nothing else there was no man called Jesus never our people are just fully behaving abnormal you got to go. Amadioha is not any arụsị Amadioha simple means ama and the which is unification of god and man ama and oha then the in between is the master any person can be the once you master this knowledge you become that the in between ama and the oha simple as that because ama bụ something you don't know ama ihe mara mma ịghọtago ama amawu knowledge ịghọtara so there is enwere something difficult here to understand all thing wụ na your mind has been channeled towards a wrong direction so that's why you found it difficult to understand enwere anything the difficult here there is nothing difficult in these things nothing absolutely nothing a na onye kwechi ya ekwe believe okwukwe mgbe ị na when you want to enter plan you say you don't have belief you don't worship but you enter plan. onye gwara gị na plan a ga-eru ebe na-eje how did you know that that plane will reach the destination how do you know how do you know that this plane will carry 200 people and move on air and get to their destination ajụọ gị scientist is building hospital hospital do you know that that hospital you see every single information in that hospital is from the bible taken do you know that do you know that ndị nkịtị everywhere do you know that every single thing those people you call scientists were trained by those priests in Rome in Greek those people who went to Egypt Africa to study they are the people who train those scientists every single information they get from our ancestors every single one I cannot lie you so we have them as long as whenever you grow to that level of their understanding you have those information they will bring it and give it to you onwere bụ nna m ọha as long as you grow to that level they will come to you because ọ bụ ngụnwa bụ ọfọ nna gị ji afụ ụzọ the same way ị na ala ala ahụ bụ ebe amadioha ji afụ ụzọ the same way ngịnwa wo the body your ancestors used to see anya gị ahụ iji afụ ụzọ anya ancestors gị ji afụ ụzọ ọnụ iji ekwu okwu bụ ọnụ ha ji ekwu okwu ntị gị bụ ntị ha because you are the, nothing but the condensation of memory of those who live before you so you are the ancestors nothing more nothing else and the ancestors only have access to amadioha not you because all through your mind you get to the creator you cannot get creator with the body rụrụ arụ your human being body is mess is dustbin this thing can never see the kingdom of god only the mind can see the kingdom so and did your ancestors as na onye nna ya na anaeze anaghị eji ọkụ mmụọ if your ancestors is in paradise you can never go to hellfire it's not possible because they will guide you they will direct you they will give you they will nourish you but if your ancestors is in hellfire on purgatory nwanne ị ga-anọkwa na purgatory ebe on hellfire it's as simple as that ndị Igbo si onye nna ya na anaeze anaghị eji ọkụ mmụọ ị na ha ana ya before so if you found yourself in difficult condition and situation nwanne chegharịa kwere n'ozi ọma ka ọ dịrị gị na mma if you found yourself in difficult situation nwanne chegharịa kwere n'ozi ọma anụnwa anyị na-ekwu rapụ ife nke ụwa nwanne rapụ ife nke ụwa enwere ihe ị na-agaghị enwenwu ihe ọ bụla ị chọrọ n'ụwa you can have it but first of all you have to carry a book and paper kwuo n'ihe ị chọrọ na detuo ya edetuo you begin to work towards it that is how life work ihe ị chọrọ n'ụwa write it down begin to work towards it nwanne ndozi ọdịnala bụ ihe ọma because our foundation is based on this tonight. no external foundation our foundation is ihe m na-agwa all the time ntọ na akara ntọụ padlock which is once a mụrụ gị n'ụwa you have been trapped get simple once you have been born here nwanne ịba na nga once a mụrụ gị n'ụwa ịbago nga period ịtọgọ nkịta tọgọ kpụkpụ anya baa na n'ọrụ nkịta tọgọ kpụkpụ anya baa na n'ọrụ nke ịtọ atọgọ ọkpụkpụ anya abago n'ọrụ n'oru ọrụ bụ uru. so as long as na anyị abago na nke ịtọ anyị bụ simple so as long as ịbịago n'ụwa nwanne ọgụ ihe nidizibe akara aka akara how can you free yourself from this ọtụtụ ọ bụ akara aha ka anyị na-ewetara gị ịghọtago so anyị wee nye gị ntọala all this thing with information that we run in every human being on this earth to survive every human being on this earth for you to survive you must run under this thing because first of all you enter this earth you are prisoned ịbakwana na nga nna nwanne if you like you believe if you like you don't believe i don't care if you are american if you are yoruba if you are hausa once you come here you are trapped na prison if you don't have nice information you become a wanderer wandering about and die wandering simple den enye gị ntọala the foundation den enye gị ọdịnala nye gị omenala case close then you get your destination simple without this thing you cannot get to amụ igbo not possible ị gaghị e, cannot get to amụ igbo odoro possible to get there you have to get there only when you follow this direction nta na akara bụ ntọ na akara because you are just because ndị mmadụ na-ebe akwa na ha na difficulties man is normal is a process of life all process of life that is life process ihe mere bụ na enyeghị gị ntọ na akara that is why iji wee na complain of your condition watago so ọnwụ na iji ntọ na akara ị kwesịrị ịma na ị nọ na prison then i werezie ntọala as a foundation move zeri journey ịgasịa ntọala ị nweta ọdịnala igbo afta ọdịnala ị nweta omenala bifo ị garụzie n'ama igbo na ọwụ bụ proses ị kwesịrị ịga aga so this thing kwesịrị ịwụ a program running into your brain so that you will not cry you will not ask for anything you can never wonder anything but you are wondering about because nwere nke iji you are grown, you grown up in the church only thing you know is about bible study which you don't even understand the bible study to start with ọ bụrụ a system they just colonize you you, you are not structured you are not informed you will be colonized empty information they just gave you how can you bring a computer without a program how can the computer function i want to ask how can a computer without a program functions we just think that's why you see us shouting coronavirus coronavirus as if we know what is corona what is the coronavirus means we don't understand even this language and this word and we are championing it hey stay at home this somebody die here somebody die here go to okporo st damians hospital okporo N'olu dead body in that place are clocking more than 5000 no single one was died by coronavirus ka ihe what killed them those ones are not important because na europeans tell us that coronavirus is dangerous and is killing so and typhoid fever becomes no more dangerous malaria becomes no more dangerous ndị na-akọ nsị according to ndị ụka ndị na-akọ nsị eche ma nsị asị nsị wu dangerous they, they, they are afraid to go to Igbo land because they will poison them so poison poison is no more dangerous is coronavirus is virus not poison is virus not poison ụmụ ka ajụ is virus not poison so virus is poison Eh? ajụjụ ka m na-ajụ na asking our people please biko our system must run under distance m gwara gị if you remove it from this ntọ which is padlock key key padlock padlock key with akara agbara m there is nothing like lottery ịgba lottery bụ just you are wasting your time if you get the correct number the door will open so ihe a na-agwa na all the system eji wee create a lottery then created lottery because of these things lottery and the number if you play the lottery and win that means because that number will key simple it means key so ijide the key all the key ka iji ihe anọ because mgbe na-ekwu amadioha amadioha engine if all the 12 in numbers ijide the key nwanne ụzọ agbape ana m eziokwu n'iru ọha na n'iru mmadụ okere eke nwanne if you have the key the door will open for you I'm telling you the fact but you are just na you are just go on eme onwe gị ama eziokwu you are doing yourself because of worldly character because of worldly things worldly character you act like animals Over animal na-anaghị eche uche mmadụ na-eche uche animal na-eme omume without eche na uche human being think before they act because once you hear something ọwụ na if you are human being if you hear something then you will, call you will consider what you hear our people hear something they don't even consider what they hear they use their emotion and sentiment to justify a word of wisdom do you know what is wisdom you don't know you use your sentiment nna nwanne who I, i want to know that person who love igbo people more than me they never born you you are not been born amụbere gị i have never seen that person who love igbo more than me i've never seen aka m na-achọ onye ahụ achọ so kedu ihe ị ga-agwa m do you know that all these things i said about our people for example the dirty environment if i don't care about you i can never tell you the source of typhoid there is no medicine there is no environment there is no sickness there is no disease called typhoid fever typhoid fever simple means one thing which is waterborne disease is a molecular change in water that produce that higher fever you got to that produce that higher fever so ụmụ ibe dịka m si na-ekwu as I was saying nothing like typhoid fever typhoid fever means eh, that water molecular eh, that is water is molecular because your body is water water is life the visible god you can see is water so if you mess with this water since we begin to drink bottled water and and uh, what do you call it and uh, uh, this pure water we have typhoid go and check when we drink stream waters from our village there was nothing like typhoid go and investigate there was nothing like typhoid when we drink these mess waters there was nothing like malaria when our society are clean go and ask our ancestors there was no malaria malaria is in europe is in benue is in other places when british was coming then get to benue state and then fall malaria most of them died because of malaria in igbo land no malaria now you keep dustbin you put dustbin like mountain everywhere everywhere gota and now you are telling me about coronavirus which coronavirus look at your environment this is what supposed to be worrying you every day by day and the governors are telling me about coronavirus why the, the, the, their states are full of shit and mess they are telling me about coronavirus which and what type of nonsense is that eh? ụmụ ibe biko this our movement is a community service all because of na ya enwebeghị enough grand men if not those things we have to do it ourselves because we, we must become government for ourselves we must become governing body for ourselves there is no need of waiting somebody from abuja to come and clean your society for you o make sense and if you want to go and do it by yourself you can't because you don't have the knowledge to do it ị gaghị emenwe because you are not appointed to do it you are not choosing to do it we serve amadioha we are the children of amadioha in the land of amadioha we are the only people that know the problem and that can solve it only the children of amadioha can do that nobody else if you say it's lie you go and try it I'm, I'm, you are free to do you are free if you say is a lie you can go and do it you cannot ị ga-afụ na ị eme nwunye ọkwa sị na eh, when they begin to build a oh, oh, oh, house tower of babel they want to get and see god at heaven what happened what happened when they begin to build the tower of babel do you know what is babel you don't know tower of babel is bar bal you don't know what is bar i know what is bar so if you think that you can build a tower of babel in the hand, land of amadioha the land of the creator the land of divine principle that create human being on this earth try it try ya ya na you see you cannot win creator is not possible creator created you, you cannot win the creator na oge eziokwu so either you bow down and be elevated from dustbin or you will be pushed into dustbin either you bow down and be elevated from dustbin make yourself a poor man like job you gotta go make yourself foolish make yourself like a poor man and foolish you will be elevated you ghọtara but if you place yourself above nwanne you become Nebuchadnezzar si na m gwara gị you will become Nebuchadnezzar because you are nobody you will become Nebuchadnezzar you will eat grass si na m gwara gị because all these na allegories they are nothing but allegory chere mmadụ nobody any that it can happen to any of us any of us any of us it can happen to anyone of us nwanne if you want to be agent of amadioha here you are ndị ndozi ọdịnala is here anyị wụ ụmụ amadioha we come to rebuild the society rebuild the mind of the people and make ala igbo heaven on earth maka ndị a sị nwa ndị na-agba egwu si mgbe ifufe ga-efe osisi kpọrọ nkụ ga-ada mgbe ọnwụnwa ga-abịa a ga-amata ndị kwerenu eburuwe m obe amalitewo m ikpe ekpere eburuwe m obe obe mbụ obe njọ ọkụ ndị ụka eburu ọnụ na jizọs ihe ọbụla anyị butere ha atọ ọnụ ya to jizọs ihe ọbụla anyị butere obe obe ọwụ krọs obe ọwụ krọs n'olu oyibo biko ee obe ọwụ krọs ka ịhụ na akụrị obe oriburugo obe obe bụ obe ka anyị bụ obe ịma obe wụlada <laughs> obe wụlada ọwụ krọs ịghọtago ha si krọs krọs e, jizọs eburu krọs na-akpagharị nwanne obe ka anyị lada ka anyị ji arị elu lada ka ndị igbo na-ebu lada eji arị elu asị ya bụrụ gị obe so anyị ma eburugo obe ihe anyị nọwụ wụ judgment we represent the judgment we speak and the land take we speak and the land act we speak bikos mmụọ e nwere ọnụ ọ mmadụ na-ekwutere mmụọ ọnụ ya bikos mmụọ dị n'isi mmụọ dị n'isi n'isi mmadụ ka ọ dị ịkọtago so otu a na-agwa gị ya na ọtọment ọ baa n'isi gị ọ na-atọment gị irijet ya ọtọment ya gị mọ if you reject the ọtọment the mụọ. because his wave is vibration the land we sanitize whether you like it or not ndị niile merụrụ ana ana ga-achụ ha ọsọ tina m gwara gị onye ọbụla merụrụ ana if you ever violated that land the law of the land you will suffer for it tina m gwara gị you will suffer nsogbu adịghị once you suffer for it don't go against it don't worry take the pains it will be okay it's just like somebody they put in prison if you do fine in prison they will say good conduct good, good conduct for the good conduct they will send you away to go out from prison and see your friends and do that after you come and sleep in the prison after they will release you because of good conduct so once you begin to see the repercussion of the evil you do in the land don't worry don't worry acknowledge it because onye enweghị hope enweghị na-akwafu acknowledge it after the acknowledgement you will be blessed ọ ga-adịkwara gị na mma ọzọ because asị na ọ bụrụ na mmehie adịghị mgbaghara agaghị adị there must be sin for there to be forgiveness you got go? anyị gwa onwe anyị we have accepted we have fucked up anyị emeghị ego mebisi everywhere merụsịa ha yes but we acknowledge we acknowledge we have did we have go against the law of the land we have destroyed the land we have violated in every which way but we acknowledge and accept sị na amadioha yes anyị amaghị asị na mmadụ anyị amaghị we don't know we made by mistake because we don't understand but today we chose to understand and follow, follow the rules and regulation of amadio the principle for you to be accepted ezi omume ezi omume ezi omume yiri ezi omume dịka uwe ndị na-eyi isi agụ isi agụ ana m ekwu ihe everyday isi agụ means spiritual protection because once iyi ezi omume nwanne efi na-enweghị ọdụdụ ji na-achụrụ ejiji. simple because when you can counter what I said I will still give you another example from it ndị Igbo si na efi na-enweghị ọdụdụ chi na-achụrụ ya ejiji once iyi ezi omume ka uwe iyi isi agụ nwanne chi gị ga na-achụrụ gị ejiji ịghọtago bikos ijiji na-eso onye bụ nsị onye bụ nsị ka ijiji na-eso onye bụ nsị wụ somebody who carries evil ka ijiji na-eso so ọnwụ na ijiji chọrọ iso gị ịbụghị nsị ijiji agaghị eso gị na bikos chi gị dị clean your chi is clean so ijiji agaghị abịa ihe ọjọọ agaghị abịa bute gị bikos our attraction and repulsion is all about repulsion and repel and attraction if you bring magnet of two opposite they can never jam you, they can only jam when they recognize each other they can jam together as simple as that so onye na-enwe ihe ogbe enwe ihe ọ na-akwafu onye na-enwe ihe ogbe enwe ihe ọ na-akwafu yiri ezi omume dịka uwe nwanna agba na-ama asị gbagide mmadụ ibe gị agba na-ama ụgha gị agba na-ama ụgha agba na-ama ụgha because life hụ created you created the person as well ka ị nwere chi ka the person nwere chi ka ị nwere mmụọ ka the person nwere mmụọ nwanne a sị na ike dị na-akpọ na-akpọ ịghọtago so onye aha ịmagha mmụọ na-achị ya onye ị na-emegide ị na-atụgide asị ịmagha mmụọ na-eso ya ọ bụrụ na onye kwụbara aka ya ọtọ ha onye o mejọrọ ị na-eme otu a mana ọ ga-abịara n'ụgwọ ụgwọ ịma gị don't you know ọ ya mere e ji sị gị agba na-ama ụgha agba na-ama ụgha agba na-ama ụgha gbagide mmadụ ibe gị ọ bụrụ na enwere ihe ọjọọ onye a mere gị ka ihe na-agbara ama ụgha gbagide why why nwanne ịkpọ asị kedu ihe ị na-akpọrọ mmadụ ibe gị asị all of you will come hey, i believe in god i believe in god every day sunday you are in the church then why do you hate somebody if somebody tell, told you somebody told, told you what then say then say you what do you say this thing i'm telling you about laws that we, we deprive you of entering igbo the laws that will deprive you of entering igbo i'm telling you keep them nwanne ikpo asị is one of the foundation and fundamental law of the earth which is Igbo apply as their principle ịkpọ asị is among don't hate don't, eh, eh, nobody onye kpọọ ga asị ya dịbara ya ọmụnwe bụ nkwue ọmụnwe bụ nkwue kwa ife nna ji emere nwa ya ive ọmụnwe bụ nkwue kwa nkwube ife nna ji emere nwa ya ive ọmụnwe bụ nkwue na ntị mebụlụ ụzọ achọ okwue onye chọọ ma ọ dịrị ya m akpala agwa eji ebe mmụọ ke mmụọ na-eme dịrị mmụọ nwanne akpọ na mmadụ ibe gasị rapụ ya aka ya na mmụọ mebe ife nyakpụwa gasị nsogbu adị let the person be the one to hate you thou shall not hate let the person be the one to hate your condition is not good when i tell you the reason why your condition is not good you will not accept and you will still suffering the worst one even disagree unaccepted but you see the consequence of what i tell you every day once you hate you shall be hate by nature once you hate somebody amadio how will hate you because you are nobody to judge the person you can you are nobody to judge the person judge yourself judge, judge yourself why why do you want to judge somebody else judge yourself you want to tell the person about their life and how they live judge your own self nwanne n'anya fụ mmadụ ibe gị n'anya ka isi fụ onwe gị ịmara ihe ị ga-eme mmadụ ọfụọ ya ụfụ emene ya onwe ihe eme onwe gị mmadu. ya mmadụ ịmara ihe ahụ na-adịghị gị mma don't do it to another person nwanne ihe ahụ ịma na mmadụ mee gị ọgaghị gaghị adịghị mma emena ihe onye ọzọ simple as abcd fụ mmadụ ibe gị n'aka isifu onwe don't use people's character ndị nwee wrong educational behavior wrong moral wrong brought up wrong behavior to judge our Igbo cosmological behavior no we don't i don't care whether people love us or not or people hate us or not or people love me or not what i care is i must keep the law of my ancestors that is all i know i don't care what they say but i shall keep the law and if the law say that we must love our neighbors uh, like ourselves anyị ga-eme ya we must keep it we must i don't care if you like kill all of us who cares anyị jide egbe anyị agba gị that is not hate is self defense ịgotago ịbịara igbu m egbuo m gị that is self defense not hate i don't hate you but iji egbe na-achọ ịgba m agba nga egbe ịgotago after the egbe ịchọkwa ya ṅụọ mmanya ma ọ bụrụ na ị ka dị ndụ ọ bụrụ na ịdọrọzi ndụ nke ahụ adịbazie ịghọtara we shall meet again ịghọtago that is it truth ịghọtara so nwanne nke kachasị ibe ya bụ kwụwa aka gị ọtọ transparency in any position ọbụla na onye nọ n'ụwa make sure na dị transparent so that ndị ọjọọ ga-ekwusi ya ha akụkọ nke aga make sure that you are vindicated they will always talk about you wrongly or right but your mind should be the first judgment iriri ego if your mind is clean don't worry don't worry if your mind is clean because that's why i say judge yourself your mind are you clean yes forget about it no, there is no how on this earth jealousy is, does exist because common mind the lower nature the animal nature the emotional and sentiment nature they living in that world they live in that world of jealousy and hate they will always do those things that's why physically you must be strong to destroy those evils yes you have to destroy them because they are viruses tormenting your environment it's as simple as that Nọmba one ijiri ezi omume nọmba two ị na-agba amasị nọmba three ị na-akpọ asị nọmba four ịfụghị mmadụ ibe gị n'anya nọmba five ịkwụba ha aka gị ọtọ and you want to inherit the land of the living Amadioh. nwanne ọ eziokwu you cannot have it you cannot inherit it is impossible for you to inherit na ọ eziokwu ị gaghị ihe na abụghị eziokwu you cannot if you want to inherit it ntọala igbo I'm telling you about ntọala igbo nto nto nto measurement is what I'm telling you ntọala igbo this thing m gwara gị you must do them if you don't do them nwanne your name is sorry if you don't keep the ntọala your name is sorry nto measurement balance is about balance the equation must balance until the equation is balanced you will cry and cry and cry and your prayer will not be answered and nobody on this earth can save you because one is one and two is two no if you like somebody can lie to you and tell you that 2 is 2 but when you take it yourself and count it is 2 so your condition is that way and nobody can change the condition unless you change the frequency and vibration that put yourself in that two that that frequency and vibration will increase or will reduce so that the number will change human being does not change that and they don't have the power to change it is the condition of the mind the condition of the mind simple as abcd so ụmụ ibe remember what i said to you the two things on this earth very important is water and air and you must make sure that you drink good water stream water stream if you don found the stream get water from pure water from everywhere boil them make sure that they were boiled see ha na ọkụ to change the molecular you gotta go sie ya n'ọkụ ọwụ na ị nọ n'iro enweghị ike isie n'ọkụ ịfụgona ihe a m na-ekwu na ịghọtago igwe m na-ekwu mgbe mbụ mgbe mbụ ọ na-eme ejebe ije buru mmiri na akpa <laughs> ịghọta bikọs mmiri a na-aṅụ n'iro nwanne dati mmiri na-ebu typhoid adịrọ mma environment adịrọ mma because of the dustbin and other things these two things adịrọ mma so this foundation anyị na-eme whenever we are ready we must create a society of our own taste in every garden place we must have our own youth to begin to work towards those areas it's as simple as that if you don do it nobody will do it for you not to governor not to president not to senator nobody nobody will do it unless you do it yourself you got but nta ka anyị chụọ nchi ndị ndozi ọdịnala anyị wụ ụmụ amadioha onye ekweghị ekwechitere ya onye si ya awụ nwa ekwensu ya jebe nsogbu adịghị onye si awụ nwa jizọs no problem nwa ọ chọrọ gị bụrụ we don't care we anyị wụ ụmụ amadioha gidigba nwanna ya anaghị akụja akụja amadioha bụ isi kwọ nwa the strongest power on earth the strongest earth amadioha the man of the people oh. the master of everything the masterminder of everything so our children we are the children of the powerful entity on earth so who are you to challenge the, the, the most strongest you are nobody to do that E nwere onye bụ ọ bụrụ ibu na amerịka nwere ike ịkwụsị nwaanyị enwere onye ọ ghọtago nwere onye anyị na-azọ anyị na-azọ anything <laughs> anyị na-azọ mmụọ mmụọ ka anyị na-azọ so ihe na-azọ ala ị gasị na ya ya enwetenwu ya bikos anyị enwetaghị ya oredi ọ na-agwa gị okwu ọ na-agwa anyị okwu tells us everything every secret ihe ga-eme echi ọ na-agwa anyị ihe ga-eme nwanne echi ọ na-agwa anyị so enwere power to stop them ya dịkwara unu na mma